ga amasị ya gasị eme ọnụ ndụ m na-eme ihe atụrụ ime ya ọnọdụ eme so a ga-eduga ya ebe a ka ọ ma mma mana hụ na ụdịrị ụlọ dị ihe a nke a na ugbu a ọ dịghị mma na ụmụ ụlọ ụmụ ya ga-apụ ezi ka emechi ebe a ọnụ kwere m bịa I Wẹ́n Bali? wẹ́n chairman, onye ahụ chairman, I get ebido ọrụ here next week. Thank you, sir. A ga more ọsịsọ sir. Thank you, sir. Thank you, sir. Ndị ahịa nri, a ga-agwa ụta a ga-esi eme ahịa nri. Nke lock up shop. Thank you, okay? Thank you, sir. Ndị nwe ahịa awụ local government nwe ahịa. Ahịa nri n'aka local government, onye ahụ chairman ọnụ. ọ na-aga moto m ga-eche eme mbere a ga-arụ very fast nke ọzọ ihe m na-ekwu dịka nna na-alọta ụlọ ama n'iwu na steeti na ihe gbasara ịṅụ guf alala so guf <laughs> egbura m ụmụ m n'imo steeti onye a na-ere guf mine aṅụ aṅụ mine ere ere enweta ụlọ onye a a ga-akụta ụlọ niile a ga-eme power for you. Ebe na ugbu a. I prefer mmadụ. Ọ ka mma mmadụ na-ezu oshi. Than Enugu. Egidegide oshi. Atong prison. Yes. Gị nwekwara egbe gaa. onye. Thank you. Gị gaa oshi. Gazuo oshi Atong prison mana ihe ọgụ a ga-atụ gị prison gaa n'ụlọ gị enweghị gị agụ anya go from this man. Let's turn. Get that goes. Ana hear me? na-akpa ihe biko onye eze ọ ga-esi ike biko a ga-akụ egwu adịkwa m egwu egwu ọgwụ egwu a na-egwu nke a na dede <laughs> ee eh, gbaghara m abụ onye uru ala abụ m hmm. na gose anụkwa m a nne gị bụ ụlọ na gị a ga ya Are you listening to me? Yes, sir. And I'm not joking about it. Yes, sir. Very serious. Because so I'm a níbàyí là dáwọ́. Ó máa kẹ́ ọ̀tá àdé, ó máa kẹ́ àga sùkúl. Nne ọwụwa na nne ọwụwa na enwetere nwa na-aga sukuu, a ga-adịga na ebe presi. Ọ yi wee ọzọ ugbu a, onye nwa na-aga sukuu. Chukwu oge igbo onye bụ ego ọ na-aga na-aga sukuu. Egide ga-egide, onye agara presi. Onye take note. Ya ihe abụọ, a bịara. Because of Wilson, I asked him a Wilson. Owele! Owele! Eba ha. Eba itelu. Eba Ujukoro. Mbije. Ujukoro Adansewu. A na-arụ ya nnukwu ọrụ. Ebe a na-arụ ya nnukwu ọrụ. So a na mee otu a ga-esi mee ụzọ. Ya esi nga gapụzi ọsụ emere uru ala ụzọ aha ọ mma ọnọdụ eme ọ ga-eme ka uru ala mepee onye na-arụ ọrụ nke a onye mekwe machi nkra ụmụ onye mekwe machi nkra onye mekwe machi nkra maka onye isi n'ama ụzọ ahụ ụka ezuru a ezuru a ezuru a Ọwọ́ náà welcome kẹ́ mọ́ wíwọlé lọ́bẹ̀ẹ́ tí.